Ndewo! Kee ka imepụtakwa? Ee, n'ụbọchị taa, anyị ga-ahụ ihe Chineke na-agwa anyị na mmiri ndụ kwa ụbọchị daily refresh maka anyị gaa n'ihe ọgụgụ anyị nwere. Ọ sị, tụkwasị onye nwanyị Chineke obi mgbe niile n'ihi na onye nwanyị Chineke bụ oke nkume nke mgbe ebighị ebi. Hei! Amen! tụkwasị onyenwe anyị chineke obi mgbe niile n'ihi na nwe anyị chineke bụ oke nkume nke mgbe ebighị ebi ee nkume ịma ihe nke a pụtara tupu anyị aga n'iru achọrọ m ịjụ gị ibinyegokwa aka na mmasị nke ndị bekee kpọọ like maọkwa na isonye chanel a ka a na-akpọ sọbskraịbụ biko ọ bụ na ike emere nke a mee ya ugbu a ọ ga-amasị m ọ ga-eme ka m nwee hmm, nri kwalite mmụọ m iji na-eme ihe a na-eme ngwa ntị ugbu a ka m kọwara gị ihe Chineke na-agwa anyị n'ụbọchị taa na akwụkwọ nsọ ihe anyị gụpụtara si n'akwụkwọ Aịzaya isi iri abụọ na isii amaokwu nke anọ Aịzaya isi iri abụọ na isii amaokwu nke anọ gịnị ka ọ na-ekwu ọ sị anyị tụkwasị onye nwe anyị chineke obi mgbe niile kedu mgbe ụfọdụ mba mgbe niile n'ihi na onye nwe anyị chineke bụ oke nkume nke mgbe ebighị ebi makwa ihe bụ oke nkume ịmanụ ka nkume nkume bụ okwute nnukwute okwute ka bụ igbuo ya mma ọkwụrụ chi ị ya mmiri ọ wụpụ mmiri awụsa na ana <laughs> ịzọ ya ụkwụ ọ nọchi o nwere ihe ọbụla i mere nkume nkume <laughs> na ya o si ntụkwasị ya obi n'onye a bụ oke nkume nke ebighị ebi nke a magworoli mba niile amarawo na chineke bụ oke nkume ọ bụghị oke nkume taa ọ bụghị oke nkume naanị ụnyaahụ oke nkume mgbe ebighị ebi ị na-ekwu maka mgbe ebighị ebi oge na-adịghị na-apụghị ibe ebe hmm. ndị gbaa anwakwala chineke hụ n'eziokwu na ọ bụ oke nkume tụkwasị obi ịtụkwasị e obi gịnị ga-eme ọ ga-eme ka ị nwee obi iru ala ka obi ruo oge ala na onye ịtụkwasara obi bụ onye ọ dịghị ihe nyere ya omume anwago agagharịchago na mba niile ụwa niile agagharịchago na mba niile ebe ọbụla ị gara onye ọbụla na-ekwu otu ihe gịnị bụ otu ihe a na chineke anyị kwesịrị ntụkwasị obi ọ naghị agharịpụ ya bụ oke nkume ahụ ị nwere ike iburu ibu niile na-anyị gị dọwa ya n'elu onwe ihe ga-eme biko ana m asị ka mmụọ nsọ mepee anya gị kaka nna ya ka ịhụ na ọ bụrụ na ịtụkwasị chineke obi ọkwa ifo ihe a na-asị obodo adịghị mma ee e, ihe siri ike ndị ọjọọ dị onwe ezi nke ga-agbasa gị maka na imego gị na gị obi gị tụkwasị chineke atụkwasịkwa n'obi na ekọnọmi atụkwasịkwa n'obi na akwụkwọ ị gụrụ atụkwasịkwana obi na etu isi wee maka na-ede na-agụ ma ọ bụ ego ịkpata iso na ndị ahụ ga-abụ ego adịghọ n'akpa ha ahụ a na-ama ha jijiji ọ bụrụ na ọ na-abụ ego kọ gị n'aka ahụ a na-ama gị jijiji ịmaa na ntụkwasị obi gị dị n'ebe ego dị ọ bụrụ na ego kọ gị n'aka ịma nwezi aṅụrị aṅụrị ga-efuo ị na-atakasị arụ onye bịa gị nso gbuo ya onye bee gị nso igbu ya maka na gị na-esi na nna nwoke ejiri ife oji abụ nwoke nwoke ejiro mma nwoke hmm. biko mma nwoke bụ naanị chineke esokwana na ndị ahụ maka na akwafu ihe niile bụ akụnụba nke ụwa ga-eme gịnị ọ ga-agabiga ife niile nọ n'ụwa nwere oge sọsọ ife na-enwere oge bụ chineke maka na chineke anyị na-adị mgbe ebighị ebi ma ga bụ mgbe ebighị ebi oge anaghị agụta ọnụ ihe ọbụla dị n'ụwa nwere oge ya ana m ayọ gị ọ bụrụ na ị bụ onye maara aka ọrụ isi ee amago m eme ihe a n'ihi ya enweghịzi m nsogbu mba emekwana nke ahụ n'ihi na gịnị mere ọ dịghị ihe ọbụla kwesịrị ntụkwasị obi n'ụwa na-abụọ chineke ihe niile ga-agharịpụ oge agaghị ekwe m ịnọgụwara gị ofu ofu otu ihe niile e si gharịpụ atụkwasịna obi na mmadụ mmadụ ga-anwụ anwụ ọzọkwa ya bụ na mmadụ ahụ bụ onye kwesịrị ntụkwasị obi na na ọ bụ onye ga-abụ okwuo ihe odebe okwu ahụ o kwuru hmm? mana akwa ịma na mmadụ nwere ike imechi anya ọma mmeghezi osiri ya n'aka ya bụ na ịtụkwasị mmadụ obi mmadụ pụrụ ịgharịpụ ịtụkwasị ego obi ọkwa ịma na akụnụba nke ụwa ifugonu ndị ome ịtụkwasị agụmakwụkwọ gị ka ịlụ lụọ ọrụ ụlọ lụọ ụlọ um, ebe oriri na ọṅụṅụ na-enye ndị mmadụ ego họtel here and there ị nọdụzịa m hmm, akpago m ihe m ga-akpa n'ego ka m ibe dịka onye nzuzu n'akwụkwọ nsọ baịbụl sị na chineke wee sị ya n'ụbọchị ahụ na gị na-eme ịbụ onye nzuzu taa ka m ga-achọ mkpụrụ obi gị na na ihe ọzọ tụkwasị obi na-abụghị chineke chineke anyị anwalego ya o anwalego ọ dịbeghị ndị na-anwalebeghị chineke mechaa onye ga-arịcha gị okwu eziokwu na chineke anyị na ọ bụ naanị ya kwesịrị ntụkwasị obi anụ anyị mmụọ nsọ ka onye ga aka ka ịghọta nke a ọ bụrụ na ịghọta nke ọ ga-enye gị ka ọ ga-eme ka ndụ ị na-ebidere gị mfe ka ekpere chineke onye nwe anyị na chineke anyị na-ayọ gị biko ka ndị niile na-ege okwu a mepee anya nke ime mmụọ ha ka ha ghọta n'eziokwu eziokwu na ọ bụ naanị gị bụ chineke bụ onye kwesịrị ntụkwasị obi nye n'ụwa naanị gị bụ onye na-apụghị ịgharịpụ anyị na ya oge na-eme nke onye nwanyị ka otuto niile na-eji ama na nsọpụrụ niile dịra ha nsọ gị n'aha jizọs kraịst bụ onye nwanyị amen ngwa daalụ ka dị echi